nzọpụta adịkwaghị n'aha ọzọ ma ọ bụghị n'aha jizọs naanị jizọs ga-azọpụta gị na mmehie gị ego enweghị ike ịzọpụta gị ọlụ ọma enweghị ike ịzọpụta gị ị nwere ike ikpere arụsị ma ọ dịghị arụsị ọbụla pụrụ ịzọpụta gị ọ dịghị mmadụ ọbụla ọzọ nwere ike ịzọpụta gị naanị ọbara jizọs nwere ike ịsapụ mmehie n'obi gị naanị jizọs nwere ike ime ka ị dị ọcha n'iru chineke okwu chineke sịrị ọ dịghị aha ọzọ nke e nyewere n'etiti mmadụ nke pụrụ ịzọpụta gị ma ọ bụghị naanị aha jizọs ndị m na-arịọ unu kunu wee so naanị jizọs rapụnụ iso ndị ọzọ rapụnụ ụzọ mmehie ọ bụrụ unu arịọ ya jizọs ga-eme ka unu dị ọcha ọ ga-azọpụta unu n'otu ntabi anya mesiri Jizọs baptizim olu siri n'eluigwe dasị ka bụ ọkpara nke m hụrụ n'anya onyinye ya dị mezi ma ụwa nụrụ ya onyinye ya dị mezi onyinye ya dị mezi baptizim olu siri n'eluigwe dasi ka bụ ọkpara nke m hụrụ n'anya onye ihe ya dị mezi ma ụwa nụrụ ya onye ihe ya dị mezi ma onye ihe ya dị mezi ndị enyi m ọ dị ụbọchị ededere nke a ga-ekpe mmadụ niile ikpe a ga-enyocha mkpụrụ obi anyị niile n'ụbọchị ahụ ijikerewo maka ụbọchị ahụ Chineke arọpụtawo Jizọs ka ọ bụrụ onye ikpe ọ ga-ekewa anyị site n'ihe ọ chọpụtara n'ime mkpụrụ obi anyị ọ bụrụ na ọ chọtara mmehie n'ime mkpụrụ obi onye ọbụla a ga-atụba onye ahụ n'ọkụ ebighị ebi ebe a ka Chineke kwadebeworo nye ekwensu na ndị na-eso ụzọ ya ọ bụrụ na asa mkpụrụ obi anyị site n'ọbara jizọs anyị ga-aga n'obodo ọma ahụ nke chineke kwadebeworo nye ndị na-eso ụzọ jizọs jizọs nyere ndụ ya ka o wee sachapụ ihe ọjọọ na mkpụrụ obi anyị ọ bụrụ na anyị ajụ ịhụnanya ya rapụkwa nsacha ya ọ gaghị enwe obi ebere na arụ anyị n'ụbọchị ikpe ahụ ọ gaghị ekwenye ka anyị wee baa n'ebe obibi ya n'eluigwe ọ ga-asị anyị pụanụ n'iru m unu ndị na-emebi iwu amaghị m onye unu bụ unu abụghị ndị m ndị a ga-ala n'iyi ruo mgbe ebighị ebi anyị amaghị ụbọchị ikpe ahụ ga-adị ka anyị chigharịa so jizọs ugbu a otu anyị ga-enwe njikere n'ụbọchị ahụ